AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị ọ ga-amasị m ime ka ị mata sị na ebe ihe omume anyị n'izu a si bụ akwụkwọ nke edekwasịrị otu anyị si achọta onye kwesịrị anyị dị ka nwunye ma ọ bụ dịka di onye depụtara ya bụ akwụkwọ bụ onye a na-akpọ o Ịgbasọmmi n'ụbọchị taa ihe anyị na-eleba anya bụ ụzọ ya onwe ya si na-ahụ ịghọta nwaanyị ma ọ bụ nwoke nke kwesịrị anyị onye anyị na ya pụrụ iwulite ezinụlọ anyị ya mere isiokwu nke ụbọchị taa ji wee bụrụ ahịa a na-azụ n'abalị ahịa a na-azụ n'abalị mgbe gara aga ọ dị ebe anyị gara mgbe anyị ji mechaa ihe anyị gara ebe ahụ anyị chọọ ịga ịzụrụ ihe nke anyị ga-eji wee lọta eme ka anyị matasị na ahịa anyị gaje ịzụ ihe ndị a bụ ahịa a na-azụ n'abalị ma bịa chewe ya ahịa na-azụ n'abalị ụdị mgbe ole n'abalị ka a na-eji aga ahịa a sị m na ọ bụ n'etiti abalị egwu bịara m ọ bụ ezie na ụbọchị ndị a ọ dị ahịa ndị a na-azụ n'abalị ma ahịa nke a m na-ekwu okwu ya bụ n'ime abalị ka ị ga-aga ya ọ dịghị ezigbo ọkụ dị ebe ahụ ihe ọ bụla nke ị na-eme bụ ihe a na-eme n'itiri mechie ma ọ bụ egwu jikekwara ebe ọ bụ na ndị ọzọ na-aga aga m eso ha gaa mgbe ọ kụrụ elekere anya iri na abụọ nke abalị ka a kpọtere m egwu ji m n'agbanyeghị na egwu na-atụ m otu ụgbọala bịa kwụsị jụọ anyị ma ọ bụ ebe ahụ ka anyị na-aga anyị si e ya eburu anyị buga n'ahịa ahụ makwara na ọnọdụ dị ka nke a ihe ọ bụla nke ị na-azụ ọ dịghị nke ị na-ahụ anya ọ dịghị nke ị ga-asị na ị maara otu ọ na-acha ihe ọ bụla nke ị na-azụ bụ nke ị na-eji ụjọ azụ ị maara na ọ bụ ọnọdụ dị ka nke a ka nwoke a ji na-atụnyere nghọta ya onwe ya na ihe o kwere bụ ụzọ mmadụ si aghọta onye nke kwesịrị ya ihe o ji maa atụ ebe a bụ ọ bụrụ na a gara n'ụdị ahịa nke anyị na-atụgharị uche n'ime ya a na-azụ ya n'abalị ihe m ebe ahụ ele anya bụ akpụkpọ ụkwụ na-acha nzu nzu ọ dịghị ọkụ dị ebe ahụ ma ndị nlekọta nke ahịa ahụ emewo ka amatasị na onye ọbụla zụrụ ihe ọbụla ọ zụrụ ebe ahụ ịpụghị iweghachi ya isi otu ole agarụ ebe ahụ ghọta akpụkpọ ụkwụ nke na-acha nzu nzu ebe e nwere akpụkpọ ụkwụ agwa dị iche iche dị ebe ahụ ma ọ dị ọkụ dị ya isi otu ole ya ghọta nke na-acha nzu nzu ọ bụ ya bụ ajụjụ nke m chọrọ ka anyị leba anya ọ bụrụ na ọ daba otu a gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ na ị maghị na mgbe ị na-aga ahịa ahụ na ị ga-atụkwasị obi na Chineke na ọ bụ Chineke ga-enyere gị aka inwe ike ịghọta ihe nke ị chọrọ n'ahịa ahụ dị ka nke a na-ana ahụ ụzọ ma ị gara ebe ahụ ịzụ ihe dị gị mkpa ebe ọ bụla ihe ọ bụla ị zụrụ agaghị eweghachi ya o kwesịrị na ị ga-enwe ntụkwasị obi n'ebe Chineke nọ ma ọ bụrụ na ị nwere mkpebi ịga ga-ịzụ ahịa ahụ mara na Chineke ga-eduzi gị ịghọta ihe ahụ nke ị chọrọ nke masịkwara gị ma ọ bụghị otu a n'ezie ị ga-aga họrọ ihe na-ekwesịghị ekwesị ihe nke na-apụghị ịba n'ihe nye gị otu a ka nwoke a si na-ahụ mmadụ ịghọta ezigbo onye ọ ga-akpọ nwunye ya ma ọ bụ di ya ịma ndị Igbo na-atụ ilu ha sị na nwaanyị na ọba ahịa ngwugwu ọ bụrụ na ị gaa zụọ ya ịlaruo ụlọ ihe tọtara na ya ọ bụ ya ka ị ga-ewe ọ bụezie ezie n'ụbọchị ndị a ọ na-ara ahụ mmadụ iwe ihe ọ tọtara n'ụdị ngwugwu a gịnị ka anyị na-achọ iwepụta ebe a gị onye mụ na ya na-atụgharị uche ihe anyị na-ekwu okwu ya bụ na ịchọtara onye kwesịrị gị dị ka nwunye na ị nwetara onye kwesịrị gị dị ka di ị chọrọ ntụziaka nke Chineke Chineke aghaghị iduzi gị ụzọ ma ọ bụrụ na ikwe na ị nwanyị nke kwesịrị gị ị chọrọ nduzi nke Chineke ọ dịghị ụzọ ọzọ isi aghọta nwaanyị kwesịrị gị na-abụghị ma Chineke duziri gị ma ị kwere ka anya gị mepee ma ị kwere ịnụ ihe nke Chineke na-agwa gị ma Chineke bụrụ onye ndu gị ọ bụ ya ga-eduru gị dunye gị na onye ahụ kwesịrị gị ga-enwekwanụ obi ụtọ ya mere mgbe nke a bụ mkpa gị mgbe ị na-achọ onye gị na ya ga-ebi mgbe ị na-achọ onye ga-eme ka obi ruo gị ala chọọ iru Chineke bịa Chineke nso si ya lekwa ihe dịrị m duzie m ụzọ ebe ọ bụla esi ka m gaa ka m ga-aga ma ọ bụghị ya ị ga-adaba na nramahụ nke ị na-aga ama ihe ị ga-eme nke pụrụ ịla ihe ọ bụla nke ị na-eme na ndụ n'iyi ma nke a bụ oke gị udo na mara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị gere ege ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụ ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta tinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị Jehova bụ ihe m na-azọpụ ọ bụ onye ka m ga-atụ egwu Jehova bụ ebe m siri Buddha. udo na amara chineke nọnyere ndị Seventh Day Adventist Church Choir Laranto Jos na-abụ ọma nke ha nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ gị ọma na-ege ntị ka ị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị ugbu a chineke nke eluigwe gọzie gị ma nọnyekwara gị ha akwụkwọ ohere ọzọ anyị nwere ịtụle uche n'okwu chineke nke na-agba anyị ume nke na-eduzikwa anyị ka anyị hụdata isi ma kpee ekpere nna anyị nke eluigwe gị onye dị nsọ gị onye ịhụnanya gị na-enweghị atụ imeela n'ihi oge nke a imere ka ndụ anyị fọọ ọ bụghị n'ihi ezi omume anyị kama ọ bụ naanị na amara gị gbaghara anyị adịghị ọcha anyị niile na-agazi agazi anyị nọnyere anyị gwa anyị nrịrịa nke ime mmụọ na nke elu ahụ Dị ka anyị na-aga ịnụ okwu gị ugbu a meghee akọ na uche anyị ka anyị nụta ndụ na ọganihu n'aha jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ james isi mbụ amaokwu nke abụọ ruo na nke anọ James isi mbụ bido na amaokwu nke abụọ rie na nke anọ gụanụ ya n'ọṅụ niile ụmụnna m mgbe ọbụla unu dabara n'ọnwụnwa dị iche iche ebe unu maara na nwapụta nke okwukwe unu na-alụpụta ntachi obi ma ka ntachi obi lụzue ọlụ ya ga unu wee tozuo oke dịzukwa mma bụrụ ndị ọ dịghị ihe ọbụla fọdụrụ nke unu na-enweghị isiokwu anyị bụ otu esi ewuli ndidi otu esi ewuli ndidi anyị na-ekwu ndidi ma ọ bụ ntachi obi mgbe anyị si ntachi obi na mgbe anyị si ndidi anyị na-ekwu otu okwu ahụ anyị votu ihe n'obi dịka anyị na-elenye anya na ntachi obi bụ mkpụrụ nke mmụọ nsọ anyị ahụ na n'ọtụtụ mgbe na anyị na-aba n'ara ma ahụ dịka ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ mere ka anyị ghọta ọnwụnwa na-abịara anyị n'ihi ihe anyị kwere aramahụ bụkwanụ n'ihi anyị nọ n'ụwa n'ihi ma ọ dị ihe ikwere o ma ọ dịghị ihe ikwere Dịka ị nọ n'ụwa, ị ga-enwerịrị aramahụ. Mana n'ihi ihe ikwere ọtụtụ mgbe, ọnwụnwa ga-abịara gị ile ma ị ga-echichapụ. N'ihi ya ka o ji dị mkpa dị mma na onye ọbụla kpọrọ onwe ya nwa Chineke kwere na Jizọs ga-enwe ndidi nye ọnwụnwa niile nke na-abịa n'ụzọ ya. Anyị na-ekwu ọnwụnwa ọnwụnwa ọnwụnwa ọnwụnwa adịghị anya nye onye ọbụla ma nwoke ma nwanyị nwatakịrị na agadi ọ dịghị onye ọnwụnwa na-adịrị ọtụtụ mgbe n'ụbọchị anyị taa o nwere ike ịbụ ndidi nke ga-adabere na n'ịmụta nwa ma ọ bụ ịlụ di ma ọ bụ ịlụ nwanyị ma ọ ịkpata ego ma ọ bụ nrịrịa ọ dị ọtụtụ mkpagbu nke dị n'ime ndụ nke na-abata n'ime ndụ onye ọbụla ọnwụnwa gị na ọnwụnwa m nwere ike ọ gaghị ịbụ otu mana otu ihe were anya bụ ọ dịghị onye na-eku ume kwere ekwe na-enweghị ọnwụnwa inwere ndidi ịgbaso ya bụ ihe anyị na-elezi anya ya ebe a n'ihi ọnwụnwa niile na-abata iji mee ka ntachi obi anyị ndidi anyị kwesịghị ike mgbe mmadụ si na ya kwere na chineke ị nweghị ego mana ịhụrụ ego ị nwere ike ịzụrụ n'ohi ọ bụ ọnwụnwa dịrị gị ọ dị onye nwere ike ịzụrụ ego a ga-aya ekele chineke mana ekele ahụ o kelere chineke bụ ikwu onwe ya emu n'ihi na ọ dịghị ekele ị ga-ekele chineke n'ego ị zụtara n'ohi chineke ga-anabata n'ihi na chineke agaghị ịla azụ n'ihe o kwuru mgbe ị nwere ọnwụnwa dị otu a dịka nwa Chineke ị ga-ahụkwa ya dịka ọnwụnwa ọ bụrụ akwụkwọ n'ihi n'ụbọchị anyị taa anyị na-akwado ndị mmadụ ịgụ akwụkwọ ọ bụrụ na ọ dababere gị ịgụ akwụkwọ mahadum ma ọ bụ akwụkwọ ọzọ dịka ivu n'obi ị ga-enwekwa ndidi chere Chineke ka ị ga-achọ ụzọ ị ga-esi gaa ụzọ dị mkpirisi ka ihe gara gị mgbe i mere otu ahụ ndidi gị ọ ihe ebe anyị si were ihe ọgụ n'akwụkwọ James ọ sị na ọnwụnwa anyị na-alụpụta ndidi anyị ndidi anaghị abịa n'efu Ọ bụ mgbe ahụ ị e nwere ihe kwesịrị gị inwe ndidi. Inwe ndidi gị marasị ee na ị nwere ndidi. Ka anyị gharakwa ịga n'ebe dịcha elu lọta ebe ala. Mgbe ụfọ ọtụtụ n'ime anyị ndị na-aga ezu ihe n'ụlọ ahịa mgbe ahụ ị ruru gị hụ na ọ dị mmadụ abụọ ndị ka nọ gị n'ihu tupu ya gịla aka ị na-enwe ike nwee ndidi si mmadụ abụọ ndị bụ m ụzọ unu zụrụcha ma zụrụ ka ọ bụ iruo gị ịchọ ụzọ n'ihi na ị mara na onye ahụ nọ n'ihu gị gakwuru ya mee ka na-achị ịkpara ya ụka gị were ihe nye ya si ya nye m ihe ebe ndị ọzọ nọ n'azụ ndị bụkwanụ gị ụzọ ihe ndị a bụ ihe a na-akpọ ndidi otu mgbe ndidi abụchaa na ịkpata ego na ihe ndị ọzọ ọ dị nwa ụmụ obere ihe a na-elefere anya bụ ebe ndidi gụnyekọkwara n'ihi akwụkwọ nsọ mere ka anyị mara nke ọma na ma ihe dị ogo ogugo dị elu ma ihe dị ala ọ dịghị nke chineke na-elefere anya a na-ebido n'ihe dị ogugo dị ala lere anya gawa n'ihe ahụ dị ogugo dị elu n'ihi na onye enweghị ike ịgafe nke ọma n'ihe dị ala ya echekwala na ya gaa n'ogugo dị elu ga inweta ihe ọbụla na ọ ga n'oge imeta ihe ọbụla n'ihi ya ka o ji dị mkpa nye ndidi na anyị ga-abụ ndị na-ewuli ndidi anyị n'ọnọdụ ọbụla bịara n'ụzọ anyị dịka anyị na-ahụ ya mmụọ Chineke dị anyị n'ime agwa anyị sị ihe nke ahụ ozighi ezi anyị kwesịrị ịrị izu n'aka Chineke iji chọọ ihu ya ka anyị wee nwee ike gabiga mee ihe anyị kwesịrị ime n'ihi na ọnwụnwa niile ga elọpụtarịrị ndidi anyị Mgbe ọnwa bịara anyị daa, ndidi anyị adịghịkwa ebe ọ dị, anyị enweghị ndidi, ọ bụ ihe ọ fụtara Enweghị ndidi bụ enweghị mmụọ Chineke n'ihi na mkpụrụ nke mmụọ nsọ dịka anyị na-ahụ ya bụ ndidi. Ihe mkpụrụ nke mmụọ nsọ jikwanụ baa uru na ndụ onye ọbụla taa bụ onye enweghị mkpụrụ nke mmụọ nsọ ịga eluigwe ya a ga-ịkọ ya akụkọ n'ihi ihe ndị a niile bụ ihe na-akwado anyị ịga eluigwe dịka anyị kwere nke ọma na eluigwe dị ire jizọs ga-abịarịrị ọ bịara nwụọ ọnwụ ndị mmadụ hụrụ ya mgbe ọ na-alakwa ya sị na ya ga-elọgharị ndị mmadụ hụ na ọ laala ndị mmụọ ozi gbakwa ama ya na ọbịbịa ya dị ire ọ bụ ya bụ ihe anyị ji na-enwe nkwadobe n'ime ndidi ka chineke nọnyere anyị ka anyị kpee ekpere na anyị nke eluigwe biko n'ime ọnwụnwa anyị n'ime ndụ a n'ọnọdụ ọbụla o si dị ma ọnwụnwa nke dị ike ma ọnwụnwa nke dị nro nye anyị ndidi ma nye anyị izu imeri n'aha Jizọs nwa chineke na-ege ntị ka anyị gbalịa bịakwute chineke ọ ga-enyere anyị aka n'iwuli ndidi n'ime ndụ anyị mmụọ ozi ga-enyere anyị aka ma anyị kwe ma na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa nke sitere n'ime akwọ nsọ anyị na-arịọ ka mara chineke na-arịọ ka udo ya na ogologo ndụ na ahụ isi ike nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen onye gere ege anyị na-arịọ ka nduzi chineke bụrụ nke gị ruo mgbe niile ebighị ebi amen Unu anụla ozi ọma, unu anụla ozi ọma, ka anyị na-ewetara unu. Adventist World Radio. ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo